Ehe, abịakwara m ọzọ ujunwa ujunwa ujunwa kaikai ujunwa ụmụ nwanyị, ọnụ maka m bịara taa ee ma na ego ọmarịcha ka m wee bịa ọmarịcha ozi ka m wee ihe njiri na-asị na ha ma relationship ndị nke ahụ na-asị na anụ ọha sị ka ebata na ha ya anọ ndị ọka ngwa nne ọ izi distant relationship ọ dịghịkwa izi distant marriage ọ dịghịkwa izi ọ dịrị mma fa onye nwere akpa ndidi nya ụmụ nwaanyị ma ekechi onwe ha ọ bụrụkwa na ebe nwaanyị ahụ ọ na-abụ emont gaa ịfụbeghị mesa ịda anọ nwunye ka ebidogodo from a week ịda anọ nwunye ka anyị jezienụ emont etu nsi ikwuru mbụ ịda anọ nwunye six months ihe ha nọ nwunye a year ha nọ nwunye two years ihe ha nọ nwunye enwekwa ndị nke na-abụ ọ bụrụzie na o nwere etu wee kpọọ bebi ịmara na ndị nke siri awe wee nata ọ nọ rachaa ya five years ihe ha nọ nwunye ne aka mma na na distant relationship maka ọ bụ ihe dị izi ọ bụghị ihe dị izi ihe ha nọ nwunye hapụ nwoke mmadụ ka ọ chọba ụmụ nwaanyị nwere akpa njidi ka ọ chọba ụmụ nwaanyị nwee ekechi ụkwụ ha amaghị emepe mpem mpem mpem mpem ma ha afụbeghị mista wik mont ye ịnụrụ ihe m na-ekwu distant relationship bụfụ ndị nwere akpa njidi na etu esi ịmara mara etu esi ekechi onwe ha si nwaanyị ọ bụghị hapụ gị jebarụ e nwere ike ịbụrụ nwaanyị ahụ ọ na-abụ eme ha na oklik ya a sị gị ka e jee bata nwoke mmadụ jeze bata ọ bụrụ na ịmụji olu n'ihe ụlọ ọ bụrụ na ihe ha nọ na distant relationship hapụ ụmụ nwaanyị nwere akpa ndidi ma ekechi onwe ha ka ha nọdụ ụlọ egbusizi na ụmụ nwoke ụmụ nwaanyị gị nwa ahụ ahapụrụ sị ka eji abata na-agwa gị enwekwa ike bebi na-emekwa shia flat shia house na obodo oyibo ebe obi enwekwa ike ọ nụrụ onye ọcha onye ọcha ga na ahapụ ya mgbe niile ka ọ bịa na-afụ bebi ya na Naịjirịa enwekwa ike onwe ezigbo ọrụ ma ọnụ onwe ha ọrụ nja nja n'ọkwa ụmụ ka a na-eme so nke bata ha ana be mụrụ gị be ikechi gị esi ya nwoke m nwekwara akwụkwọ ihe eji na-anata <laughs> ọ sị ha anaghị mgba aka ka akpaba esi ihe eji na-anata ọ bụrụ na ọnya ha na-anata <laughs> nne

upon all of thy bills, both thy rents. Landlord, I kick you out of the house. Or trouble knows, much of a boy in the share flat, share house. On your camisa cambuterono, omuanyani, distant relationship, bonumero, apantity. No one may trace a catchy on me. Iman a dime that category, mobile hendo, you bona class. Happened to me. Kahanone. Una advertise na fime. From ex-boyfriend on, na from ex-man on. Edobe mo kemat, ona ta afofo, nazo. Omuanyani, deviating it ụmụada deviating distant relationship bụ akpa ntị ihe ha nọ nwunye na hapụ ụmụ nwaanyị ga-emenwu ihe dị ya ọnya ka nsị ka m bịa kọrọ ụnụ taa ngwanụ ma hapụ ụnụ si n'anya afụkwa mgbe ọzọ bye